AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka mara nke chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs anyị abịala ịmalite ịtụgharị uche n'okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị na-asị amịghị mkpụrụ amịghị mkpụrụ nkega nke akwụkwọ nsọ anyị na-eleba anya nke bụ detronomi isi iri abụọ na asatọ amaokwu nke iri na asatọ bụ nke anyị ga-eleba anya n'ụbọchị taa detronomi isi iri abụọ na asatọ amaokwu nke iri na asatọ ọ sị ihe a na-abụ ọnụ ka ọ ga-abụ bụ mkpụrụ nke afọ gị na mkpụrụ nke ala ubi gị na ụmụ ehi gị mụrụ na ụmụ igwe ewu na atụrụ gị ihe a na-abụ ọnụ ka ọ ga-abụ ihe ọ bụla nke gbasara gị bụ ihe abụrụ ọnụ laa ihu adịghị laa azụ adịghị gị onye mụ na ya na-atụgharị uche ị ṅomie na otu ọ na-adị n'ezinụlọ mgbe ehiwere ezinụlọ ebie afọ nke mbụ ya agacha ebie nke abụọ ya agacha ha bịa chọpụta na nwa abatabeghị n'ezinụlọ ahụ ọ bụ ihe nramahụ nwa okorobịa bịa chewe ọ bụ gịnị mere nwa agbọghọbịa a na-eche ọ bụ gịnị mere mgbe na-adịghị anya ndị nne na nna n'ime ya agaghị enwe ntachi obi sị ka amata otu ihe a si na-eme asị gị lụọ nwaanyị ọzọ ọ dị onye na-ege ntị n'ụbọchị taa ọ dịrị mfe ụmụaka ịbata n'ezinụlọ gị site na ntọala nke chineke nyeworo gị aka tọọ echeghị m ma ga-aghọtacha ihe ndị a gabigara dịka anyị onwe anyị ọ dịghị onye na-agaghị abata n'ezinụlọ gị ọ bụkwanụ ma inye ha ohere n'ihi na ọtụtụ n'ime ndị a na-abịa mbibi mgbe nwa agbọghọ ga-anọ akpọrọ ya gaa ile ya arụ n'aka onye ọkachamara dị otu a emecha akpọrọ ya gaa n'aka onye ọkachamara nke ọzọ ma onye ruru imetụ nwaanyị gị aka ma onye na-erughị imetụ nwaanyị gị aka onye ọ bụla a na-akpọ nwaanyị a agagharị ka ọ mụta nwa ọ bụrụ nwoke ka o si n'aka ya ma onye ekwesịghị ilebara gị anya ma onye kwesịrị ilebara gị anya onye ọ bụla na-abịa gị onwe gị ga-abụdo onye ga-eji aka gị na-achọ ụzọ nramahụ a ga-esi wee bụrụ nke egboro ọ na-adị mfe gị onye mụ na ya na-atụgharị uche onye ọ dabara n'ụzọ dị otu a chetakwa na nke a bụ naanị otu mpaghara ka anyị na-eleba anya nke a bụ mkpụrụ nke afọ ma ọ bụrụ na ị ṅomie akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri na asatọ ị ga-ahụ na ebe a sị na ihe a na-abụ ọnụ ka ọ ga-abụ bụ mkpụrụ nke afọ gị ọ pụtara na mpaghara ahụ gị niile ọ bụla nke nwere otu ihe ma ọ bụ nke ọzọ ime inye n'ọnọdụ na nwa batara n'ezinụlọ gị ga-abụ nke a na-abụ ọnụ a sị na ọ bụ na igwe ewu na atụrụ gị ga-abụ ihe a bụrụ ọnụ mkpụrụ nke ihe ubi gị ga-abụ ihe a bụrụ ọnụ ahịa na-azụ azụ ga-abụ ihe a bụrụ ọnụ gị bụrụ onye na-achọ mmụta ọ ga-abụ ihe a bụrụ ọnụ nke bụ na ọ dịghị otu ndụ si agbara gị mfe n'ụwa nke a amịghị mkpụrụ abụghị naanị amụtaghị nwa ihe ọ bụla itinyere aka ya kpọchie nkume n'ọnọdụ ndị a niile dịka n'ọnọdụ nke nwaanyị a nramahụ ya bụ mkpụrụ nke afọ ọ dịla mgbe ị nọkatara ṅụkata ọgwụ ndị a niile ma ndị bụ ọgwụ igbo ma ndị bụ nke bekee ihe niile ha na-asị gị mee ị na-eme jụọ chineke gosi m ebe nramahụ m si n'ihi na ọ dị mgbe ọ ruru ha na n'akwụkwọ samuel nke mbụ mara sị n'ezie na ọ bụ chineke tinyere aka na-amụghị nwa ya ya arịọ chineke arịrịọ mgbe ọ na-arịọ chineke arịrịọ atọsịa ihe ndị ahụ nye ya samuel ọ bụrụ na ị nwere ụdị nramahụ a bee akwa dịka ha na si bee eriola chineke si ya gosi gị ihe kpatara ị nwa mgbe ahụ ahịa gị na-ada ada ejụọla chineke ọ bụ gịnị ka m ga-eme ọ bụ ya kpatara mgbe ụfọdụ ọ daba n'ụzọ dị otu a ọ naghị adị mfe isi na a na-ekpere mmadụ ekpere n'ihi na ihe na-akpata ekpere ụfọdụ a na-alụ ọlụ ọ bụ n'ihi na atọbeghị agbụ nkeji ji onye ahụ na ka onye a mara na ọ dị ihe dị ka nkọcha na otu nkọcha na-esi alụ ọlụ na ihe ndị pụrụ ịkpata nkọcha nke ọ bụ mgbe ị hụrụ ihe na-arụrụ gị aka n'ụzọ dị otu ahụ gaa jụọ chineke ajụjụ ma ọ bụrụ na ọ dabara na ihe ndị nke anyị kpọrọ nramahụ nke ụmụ nwaanyị ha dị n'iche n'iche ọ dị ndị ọ bụ ha nọkọta ga-achọpụta na otu ihe maọbụ nke ọzọ anọchiela ebe nwa kwesịrị ịnọ ihe ndị a dum bụ ihe anyị na chineke kwesịrị ịhazi gị onye mụ na ya na-atụgharị uche ọnọdụ ndị a niile nwere ụkpụrụ a na-eji eso ha na ndị ọ dabara otu a ọ bụrụ na ime ka onye ahụ mata ihe gbasara nkọcha na ihe pụrụ ịkpata nkọcha tutu gị ekpewere ya ekpere nke nnapụta ọ na-akachasị mma n'ụzọ dị otu ahụ ma mgbe ụfọdụ ị ga-achọpụta sị na ọgwụgwọ pụrụ iru onye ahụ aka ma ọ bụrụ na achọpụta ihe kpatara nramahụ a tọọ ya mgbe a tọrọ ọnọdụ nke nkọcha a mgbe ụfọdụ ị gakwaghị ekpe ekpere ahụ otu ị chọrọ ikperu ya onye ahụ abụrụ onye nwere onwe ya ihe a mere m ji na-arịọ anyị n'ụbọchị taa mgbe ọ dabara anyị dị ka anyị na-atụgharị uche biko chọọ iru chineke chọọ iru chineke mata ebe nramahụ gị si na-abịa ma achọrọ m ime ka ị mata na ụzọ ọ bụla nramahụ gị si na-abịa gị onye mụ na ya na-ezukọ naanị site na chineke ka ị nwere ogbugbo nkọcha ọ bụ nke sitere n'ebe chineke nọ nkọcha a ọ bụ nke ị mere ka ọ bịakwasị gị n'onwe ya nkọcha a ọ bụ nke si n'akụkụ nke onye iro na-abịa na mgbagharị mụ na gị niile ịchọ otu esi anapụta anyị n'ọnọdụ nkọcha maọbụ ọnọdụ nramahụ biko chọọ iru chineke biko ka gị na chineke dị n'udo ka ị wee mata ọbụna mgbe ọ na-akpanyere gị ụka chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ịchọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee abụ dị mma n'ụbọchị taa Worthy we bara no more ya. na ọṅụṅụ dachiri ha niile obi. Ụfọdụ na-akwa n'ụgha ha amaghị na n'ụgha na ekwu eziokwu. ezi onye Igbo ibe m ị bịala olee otu ezinụlọ gị dị taa oge ahụ eruokwala ọzọ mgbe anyị na-anụ okwu onye nwe anyị n'ihi nke a ka anyị kpọta ezinụlọ anyị ka anyị n'okwu Chineke isiokwu nke anyị gaji ịtụle n'ụbọchị nke taa na-asị dị ka ọ dị n'ụbọchị n'ụwa ka anyị kpere Chineke onye nwe anyị na nna anyị nke bi n'eluigwe oge ahụ eruokwala ọzọ mgbe ị na-agọzi ndị gị site n'okwu gị bịa meghee obi anyị ka anyị onwe anyị nuo wee nụta nzọpụta n'aha Jizọs onye nwe anyị amen isiokwu anyị n'ụbọchị nke taa dịka anyị kwuru bụ dịka ọ dịrị n'ụbọchị Noa otu a ka ọ ga-adị n'ụbọchị nwa nke mmadụ anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ Matio isi iri abụọ na anọ amaokwu nke iri atọ na asaa rue na iri atọ na iteghete ebe ahụ ọ na-asị otu a ọ bụkwa dịka ọ dị n'ụbọchị Noa otu a ka ọbịbịa nke nwa nke mmadụ ga-adị n'ihi na dịka ha nọ na mgbe ahụ bụ oke uju mmiri ahụ ụzọ na-eri ihe na-aṅụ ihe na-alụ nwunye na-enyekwa n'ọlụlụ di rue mgbe nua bara n'ụgbọ ya ha amataghịkwa ruo mgbe oke uju mmiri ahụ bịara kpụpụ ha ha niile otu a ka ọbịa nke nwa nke mmadụ ga-adị ebe a na-eme ka anyị mara na ọbịbịa nke nwa nke mmadụ na-abịa dị ka ọ dịrị n'oge Noa gịnị bụ ihe ahụ nke mere n'ụbọchị Noa na ọtụtụ ndị nọ n'elu ụwa n'oge ahụ na ihe jupụtara ha n'obi iwu oriri na ọṅụṅụ ịzụ ahịa ire ahịa ime ihe egwuregwu na ihe ụtọ dị iche iche nke a bịara bụ ihe dachi ndị nọ n'elu ụwa obi n'oge Noa nke mere na ihe ịrịba ama nke Chineke enye n'oge ahụ ewee mee ka ọ dị ha na mberede akwụkwọ nsọ na-eme ka anyị marasị dịka ha nọ na-eri ihe dịka ha nọ na-aṅụ ihe ha enweghị ike ịmata ọbụna mgbe Noa bara n'ụgbọ ya n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara na o were Noa ihe dị ka otu narị afọ na iri afọ abụọ iji tụọ ụgbọ na iji kwadebe ụgbọ ahụ ma mmadụ ndị nọ n'elu ụwa enweghị ike itinye nke a n'obi ha ma ihe dachiri ha obi n'oge ahụ bụ oriri na ọṅụṅụ ọ bụrụ na ịtụlee n'ọgbakọ anyị taa gịnị ka anyị na-ahụ n'aka nri na n'aka ekpe n'ọnụ ụzọ ámá niile dị iche iche ị ga-ahụ ka ndị ikom ị ga-ahụ ka ndị inyom nọ ebe niile dị iche iche gịnị ka a na-eme a na-eri ihe a na-aṅụ ihe ọ naghị emetụkwa ndị mmadụ n'obi ịtụle uche n'ihe gbasara okwu Chineke ohere nke okwu Chineke adịkwaghị n'ime ndụ ha naanị ihe dachiri ha obi n'ụbọchị nke taa ihe oriri ihe ọṅụṅụ ịlụ di ịlụ nwunye ọtụtụ ndị mmadụ na-asị achọrọ m ịnabata Jizọs ọ bụgadị mgbe m bụ ụzọ akwụkwọ ọ bụ mgbe m bụ ụzọ lụọ di ọ bụ mgbe m gụchara ụmụ eleghị anya Jizọs chetụ mgbe m ga-azụcha ụmụ m ihe ndị a niile bụ ihe na-eme ka ọbịbịa nke onye nwe anyị dị anyị na mberede dịka ọ dị n'oge n'ụwa ebe a na-eme ka anyị marasị na ọbịbịa nke Jizọs Kraịst otu a ka ọ ga-adị ị ga-ahụ taa n'aka nri nọ n'aka ekpe ọ dịghị onye nwekwara mmasị nke ịnụ okwu Chineke egwuregwu ewerela ọnọdụ ile telivishọn n'ụlọ dị iche iche mmadụ enwekwa ohere nke ịtụle okwu Chineke ihe ndị a niile bụ ihe na-akpọpụ akọ na uche anyị ịmata ihe ịrịba ama nke ọbịbịa abụọ nke Jizọs ma akwụkwọ nsọ na-asị dịka ọgbọ ahụ ọ dụrụ ha na mberede otu a ka ọ ga-adụkwatụ mmadụ na mberede n'ụbọchị nke taa n'ihi nke a ụmụnne m gịnị ka anyị na-eche gịnị ka anyị na-eme n'akwụkwọ Matio, isi iri abụọ na anọ ruo na iri atọ na abụọ Jizọs sị wee na osisi fig mụrụ ihe mgbe ọbụla unu hụrụ ka osisi fig na-ewefụta akwụkwọ ndụ unu mara nna mgbe okpomọkụ na-abịa ka anyị na-ahụ ihe ịrịba ama ndị a nke na-egosi anyị akụkọ agha nsogbu ebe niile dị iche iche ihe ike dị iche iche ihe mberede dị iche iche ihe ndị a niile bụ ihe na-atụ aka na jizọs kraịst anyị na-abịa ma ajụjụ bụ nke a ị na njikere ọ ga-emekwa gị dị ka o mere ndị ọgbọ Noa na aghọm ị gaghị ama mgbe jizọs kraịst ga-abịa n'ihi nke a ka anyị bụ ụzọ chọọ okwu chineke ka anyị bụ ụzọ chọọ alaeze chineke dịka anyị hụrụ na akwụkwọ Matiu isi isi ya mokwu nke iri atọ na asị bụrụ na ụzọ chọọ na alaeze chineke na ezi omume ihe ọ bụla ọzọ fọdụrụ bụ ihe a ga-atụkwasịrị unu o kwesịrị ka anyị bụ ụzọ chọọ ihe nke chineke ka anyị were onwe anyị nye jizọs kraịst taa ihe ahụ nke mere n'oge Noa ọ na-emekwa n'oge nke anyị taa ajụjụ bụ nke a ị dị na njikere ọ ga-adị gị na mberede dị ka ọ dị n'oge nụwa ọ ga-amasị anyị igbo na-ege ntị ụmụ chineke ka anyị mee jizọs kraịst enyi ugbu a ka anyị chọọ ewu ojii mgbe ihe dị n'ihi na oge na-abịa mgbe ọchịchị na-aga ekwe ka a mata ebe ewu ojii nọ n'ihi nke a ka anyị chọọ nzọpụta anyị ugbu a were ndụ anyị nyefee n'aka jizọs kraịst ọ gwụla naanị mgbe anyị mere nke a ka okwu chineke e ga-enwe nhụkụ n'ime ndụ anyị ọ bụ mgbe anyị mere otu a ka anyị ga-adị na njikere izute onye nwe anyị mgbe ọ ga-abịa ma ajụjụ bụ gị onwe gị ịnọkwa na njikere ihe ahụ omena ọgbọnụ na ị ga-ekwe ka o mee na ndụ gị ma arịrịọ mbụ ka Chineke ekwela ndị enyi m taa onye nwe anyị na-akpọ anyị oku ka anyị teta n'ụra mmanya dị iche iche ka anyị si otu ọgba narị mbibi nke na-abịanụ Dị ka anyị na-eme nke a na-atụle ya, ka onye nwe anyị gọzie anyị n'ụbọchị nke taa n'aha Jizọs Kraịst ndịndịnenere ndewụzọ ihe atụmaha ihe ndịnenere ndewụzọ ihe atụ ewere sonia tu onye mgbasa ozi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị ka ihe rịba ama niile ọ na-eme n'ime ụwa ka o were ya na-ezi anyị na ọbịbịa ya eruwo nso imeela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke taa ma narị onye ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju gị anya ma ọ bụ na ọ dị ihe ịchọrọ ka anyị Tule kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria maọbụ awrnigeria awrnigeria at gmail dot com ezi enyi m imeela wee nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke gọzie gị ma gọzie ndị wepụtara okwu nke taa n'aha jizọs anyị ekelela ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa na-asị ka chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo